ụmụnne n'ime chineke ka udo nke chineke nke kachasị udo niile dị nro n'ebe ọ dị ukwuu n'aha jizọs kraịst bụ onye nwe anyị amen abụ m ezinwanụ chukwu nwoke obichukwu tony eberechukwu ọkwa site na ụlọ ọrụ ndị life world radio ministry akara ndị baptizim missionary association nke mba afrịka gbara gburugburu ọ bụkwa site na ngalaba nke naijiria n'ime ologweru nke dị n'ime Ibadan Ọyọ steeti ka ozi ọma si eru unu nso ọzọ ka udo nke chineke nke jazi n'aha jizọs kraịst onye nwanyị amen anyị ga-aga n'iru n'ụbọchị nke taa ịnụrụ okwu nke onye nwanyị na akwụkwọ ndị ikpe ka anyị ga-eleba anya n'ụbọchị nke taa ndị ikpe isi iri na isii amaokwu nke iri abụọ na asatọ ndị ikpe isi nke iri na isii amaokwu nke iri abụọ na asatọ Judges 16 verse 28 ọ sị Samson wee kpọkuo Jehova sị onye nwe anyị jehova biko cheta m biko chineke mekwa ka m ndị ike naanị otu ugbu a ka m bụkwara onwe m ọ bụ otu mgbe na-arụ ndị filistia n'ihi anya m abụọ ka chineke gọzie okwu nke a ka onye anyị ghọta pụrụ iche na amamihe nke kwesịrị ekwesị n'aha jizọs kraịst bụ onye nwanyị amen na-aga n'iru n'ụbọchị nketa ihe a ga-eji wee mere isi okwu ga-abụ chineke ga-eji mere ngwa agha chineke ga-eji gị mere ngwa agha ọtụtụ n'ime anyị matara akụkọ samson samson bụ onye chineke rọpụtara ọbụladị tutu a mụọ ya iji wee bụ gịnị iji wee bụ onye ozi ya iji wee bụ onye ikpe ọbụladị na mgbe nke ndị Izrel mgbe ndị ikpe na-achị ha tutu ha enwee ndị eze chineke ji na ọgbọ ọbụla chineke na-arọpụta ndị o ji emere ngwa agha na ndị o ji emere ngwa ọlụ o wee bụ n'ọgbọ nke samson ha o wee mee ka samson bụrụ otu onye n'ime o ji wee mere ngwa ọlụ na ime ngwa agha ọ bụrụ na samson n'ike niile nke o nwere chineke nyere enyi iji wee buo agha na iji wee lụọ ọgụ ma iji wee gbapụta ndị nke ya n'uru n'ihi na n'ọgbọ ọbụla chineke na-ewepụta onye ọ ga-eji wee gbapụta ndị nke ya n'uru na onye ọ ga-eji kwụba n'ezi omume onye ahụ ewe bụrụ onye eji ama atụ mgbe ndị Izrel nọ n'ime ọgbọ nọ na na ijipt ala nke eh, ebe nke ha nọ a akpagbu ha o wepụtara moses onye nke o ji wee dọpụta ha na ebu uru n'oge ugbu a ebe anyị na-agụpụta samson bụ onye chineke ji wee mere ngwa agha na ngwa ọlụ n'ikike pụrụ iche onwere ike na-alụ ọgụ na-emegide ndị iro nke chineke mata amata na ike ọbụla nke chineke nyere gịnị bụ abụghị ka ị were wee wefukwa elu ma ọ ka igosi na ede ịbụ nke a ma nke ọzọ ọ bụ ka ị wee buo agha megide onye iro chineke bụ ekwensu bụ onye iro mmadụ ọ bụrụ na o nyere gị ike ego ọ ka ị were gbasa ozi ọma gosi na chineke bụ onye na-enye onye pụrụ iche onye na-enye onye ego ọ bụrụ ka iwere gosi ndị okirikiri ma ndị agbata obi gị ma ndị mmadụ na ịbụ onye ukwu ma ke bụ ọpụta obi mba ihe ọ chọrọ ka iji akụnụba gị ma na o nyere gị ụmụ mana o nyere amamihe mana o nyere n'isi isi okwu nkwuwa na na onyinye bụ dịgasị iche iche nke chineke na-enye ọ bụghị ka ị were kpagbuo mmadụ ibe gị ị were emegide ndị ọzọ ndị ogbenye ma ndị okwu na-erughị n'okwu ọ bụ ka ị wee were gara ya ozi mata nke a ka ị wee bụrụ ezigbote ngwa agha n'aka jehova iji wee meri ndị iro ya satin wee zie ike wee na-ebizi ndụ rụrụ arụ na-ebizi ndụ na-amasịghị chineke o bigidezie ndụ nke a jọrọ njọ n'ihi ike nke dị ya n'aka ma ike nke chineke nyere ni o wee dabanyezie na ọnwụnwa nke ukwuu na n'ọnya nke ekwensu n'ihi na mkpako niile na mfuli elu niile mmadụ na-afụli onwe njedebe niile na-abụ nke mbibi mgbe samson dabere n'aka ajọ nwanyị delaila nke ndị filiste ji wee nwude ya wee kpụsịa isi ebe ike ya dị sansị wee bilizie ka ọ kpọkwazie ike dị ka o si eme na mbụ wee bụrụ na gịnị mere na ike nke chineke apụwo n'ebe ọ nọ mmụọ nsọ nke chineke apụwo n'ebe ọ nọ maka gịnị ị gaghị na-eri ndị na efere nke ekwensu na-eche ka gị chineke dị n'otu ma chineke dị n'udo ị gaghị na ị gaghị abụrụ ọgọ ekwensu ka na-azakwa nwa nke chineke mgbe ndị filistin nwudeziri samson ka kpụchasịrị isi ike e wee pụọ ma wee jide wee gụsị ya anya abụọ o wee bụrụzie onye uru dike bụ dike nke chineke kwadoro ọbụla dị etutu a mụọ ya n'afọ nne ya wee bụrụzie uru nke ekwensu uru ndị iro ị gaghị abụ uru ndị iro n'aha jizọs mezie ndụ gị ka ndụ gị dị ezi mma n'ebe chineke nọ ka ike nke chineke dị dịkwasị gị ọbara dị wee ruo ọgwụgwụ mgbe nke a gasịrị ndị filistia wee kwadozie wee jizie samson wee na-emerezi ihe akaja werezie samson wee na-emerezi ihe ọchị n'ihe amụ mana na ihe ndị a niile samson wee bụrụzie onye ziri isi wee yọmazie chineke wee bezi n'ikpe ekpere ọbụladị iji wee mezie ụzọ ya maka gịnị ọ chọpụtago na na-adapụwo na-apụkwazi inyere onwe ya aka nke a tinye anyị ezi nghọta n'ihi na ọ bụ na mmadụ dapụ na amara nke chineke ọ ka mma na o jichigara azụ ịnakọta amara aha ihe a bụ ihe sansị mmere ọtụtụ n'ime ndị mmadụ na-eme ha dapụ na amara ha sị na onwezi ihe ya dị mma ha darazie jewezie ruzie mgbe ha ga-alazi n'iyi nke mbibi na nke ije ọkụ ala mmụọ mana samson matara na ya ga-echikọta azụ na chineke bụ n'obi ebere samson wee lachighi azụ wee yọwa chineke ile anya lee ka o si wee kpee ekpere ọ si chineke biko cheta m ihe a ya egosi anyị ezi iweda n'ala ọbụladị mgbe anyị dapụrụ na mgbe anyị dapụ na mmehie ka anyị chigata azụ n'ebe chineke nọ ka anyị yọọ amara chineke ka anyị yọọ ebere chineke n'ihi na chineke bụ onye obi ebere na onye agbaghara ọsị samson wee kpọkuo jehova sị onye nwe anyị jehova biko cheta m amaghị ebe isi wee dapụ amaghị ebe isi wee gharịpụ m akwa nke ị na-ebe mmụọ ụzọ nke nọ na nke iche na ọ anya ọ dịghị anya n'ebe chineke nọ chighata azụ yọkwa lee ka nwa otu aka si chighata azụ ọ sị na ya ga-echighata azụ mgbe o chighatara azụ na ya makụrụ ya mezie ime ezigbote uwe tinye ya akpa ụkwụ tinyekwa ya onye nye mgbanaka ọlaọcha o wee bụrụ onye anabatakwara ọzọ samson wee kpọkuo jehova si onye nwe anyị jehova biko cheta m biko chineke mekwa ka ndị ike naanị otu ugbu a ka m wee bọkwara onwe m ọ bụ otu mgbe a na-arụ ndị filistin n'ihi anya m abụọ n'ihi mmehie ọ yọrọ chineke ile anya na isi njedebe akụkọ a ịfụ na chineke zara ekpere o wee agha nke o buru n'ikpeazụ mgbe ọ kwaturu isi nkuku ụlọ nke ji ọbụladị ụlọ ebe ọ nọ na ndị filistin na ndị eze ha niile nọ na ndị mmadụ ndị nke nwụrụ na nkwatu ahụ n'ọnwụ nke sansin akwụsọ mere ka na ọ karịrị ndị nke o gburu ọbụladị mgbe ọ dị ndụ ihe a mere na ọbụladị mgbe ndị a niile nwụsịrị na ndị be ha ụmụnna ya nwere ohere ọbụladị ije buru ozu ya na mbibi ahụ wee jee iji gosi na o nweghịzi onye ọbụla pụrụ igbochi ha ma ọ kwụrụ onye ya jụ na-apụghị iburu ozu n'ihi na ndị gburu n'ọnwụ ya karịrị ka wee na-egosi anyị na chineke ka ga-eji gị wee mere ngwa agha mgbe ị na-atụmaghị anya na ọ bụ na ichighata azụ ọ bụ na azụ n'okwukwe ọ bụ na ichighata azụ ị ga afọ amara ọ bụ na ichighata azụ n'ebe chineke nọ ị ga-afụ mmeri pụrụ ọ bụrụ na ichigata azụ na mgbe ị na-eche na n'igamigo n'ebe dị anya chineke ka na nọ nso na-echigata azụ lachiga azụ lachigote azụ n'ebe chineke nọ chineke ka ya ejighị gbasa ozi ọma chineke ka ya ejighị mere ndị ọzọ ebere chineke ka ya ejighị wee maatụ chineke ka ga-ejighị wee mere ngwa agha chigata azụ n'ihi na chineke na-akpọ gị oku n'oge dị ugbu a mgbe ị na-eme nke a ị ga-afụ mmeso ọma chineke n'ebe ị nọ n'aha jizọs kraịst bụ onye nwe eme amen matani na okwu a na-abịara site n'ụlọ ọrụ ndị Life wọld redio Ministry akara ndị Baptist Missionary Association nke mba Afrịka gbagburu onye ga-enweta m na igwe okwu 08056719493 makwa na 08132900111 ka Chineke gozie unu ngozi kwupụkwu n'oke n'aha jizọs kraịst bụ onye nwanyị. anyị amen